a ka anyị si na-anabata unu n'oge Ugwumba nke ụbọchị tata nke izu ụka dịka unu mana ọ na-adị na mbụ anyị na-ewepụtara unu ihe gbasara igbo anyị n'ebe ọ bụla ndị igbo nọ n'obodo a bụ Lagos nakwa na ana igbo n'ụwa dum mgba gburugburu ọ bụrụ na ị chọọ ịmara nke bụ eziokwu nke na-emetụta ndị igbo n'ebe ọkaraka aka ụbọchị tọzdee ọbụla n'ihe onyonyo a mọd mike onova dọrọ na anyị nwetara unu nke anyị ji bịa n'ụbọchị taata amara m na ha ji be ga-amasị gị mana doo biko matanụ na Ugwumba bụ nke anyị ya mere ọ bụrụ na ọ dị nke bụla anyị na-ede emetecha ọfụma ma ọ bụ nke unu chọrọ ka anyị tinye anya doo biko unu gwa anyị mba. the right and affordable way to maintain style and class in these present economic realities can be one big task. Not to worry, OK God Investment Limited is here with what we call affordable luxury. At OK God Investment, we stock all kinds of high quality furniture for your homes, hotels, hospitals, and schools. OK God is the right choice for the combination of luxury, class, and style. And wait for it, they are affordable too. Our products are designed with a touch of ruggedness to guarantee durability. That's why we stand out. Visit our showroom today at number 14 Nepal Road, corner bus stop, Alab International Market, or call us on 080 8238 or 070 3536 1896. Okay, go. Luxury is affordable. It's affordable. It's affordable. It's affordable. It's affordable. It's affordable. onye ọbụla bụ afọ igbo na-ere n'ugwu mba mara na ebe a na ugbu a bụ na oke god investment bụ ndị ahụ na-arụpụtara anyị amụ akụrụngwa eji ebi n'ụlọ ma nke ọbụla eji um, arụ ọrụ n'ụlọ ọgwụ mana ụlọ akwụkwọ abịa ha na ihe ndị oyibo na-akpọ fọnịchọ ọwụ oke god bụ ebe a na ugbu a biko tụnyere oke god ọ bụrụ na itinyere ya ị ga-afụ ihe dị iche na egbe na egbe na capital b nakwa ukwehi ya mere ga-akwụrụ ya bụ nwa amadi na nọmba 14 nepa road nke dị nso n'ọjọọ alaba igbo daalụnụ anyị ga-aga n'ihu na izu onye mgbe gara aga ka ezigbote onye ugwu mba bụ maazị maọbụ ambasadọ uche ogbuago mepere ụlọ igwe okwu e, na benue na kabo dị n'imo steeti wee bụrụ na ugwumba garuru ebe ahụ iwetara anyị maka na ya bụ nwa mmadụ bụ onye e, e, na-agba mbọ iwelata ihe igbo anyị mara na ọnya bụ onye mbụ wepụtara jiri asụsụ igbo mewe ụmụ ihe a na-akpọ ihe ntọọchị tinye nwe n'ime kasetị anyị na-egirie mgbe ahụ abịa mgbe ahụ sị anyị bad condition o bụrụ na o si na ana wee rifetekwuo nke a na-akpọ na ebugharịa na egwu bugharịa ọnọdụ nke bụ na o bido na redio steshọn nke a kpọrọ my radio 100.9 fm n'owere ka ọ dị nwaka mkpọrọ unu garuo na kabo nke dị n'imo steeti ka anyị na uche ogbuagụ na ndị otu ya nọrọ ya nọ I owe you a lifetime of gratitude. I have freelanced in several radio and television houses in and outside Nigeria over the years. I've also produced several audio and comedy talk show comedies, live and recorded, numbering about 130. I feel elated to have achieved this feat, and I am most grateful and indebted to God Almighty for having led me this far. And I pledge to use this platform to further propagate His gospel and to serve humanity. Once again, I want to thank you all for honoring my invitation, and I wish you safe journey back to your respective homes in Jesus Christ's mighty name. Amen. A na-akpọ m Nkiru Uche Ogbuagụ ee awụ m nwunye Uche Ogbuagụ ka unu niile maara ee eh, taa ka anyị na-emepe my radio fm Owerri nke di m wu onye isi ya eh, ana m achọkarị ime ihe dị iche ana m achọ ime ihe onye ọzọ mere mgbe ọbụla m nọ na-eche eche ihe m na-echewo gịnị ka m ga-eme na-enwebeghị onye mere ya mbụ otu ndụ m dị mgbe m bidoro ikwu okwu tiwe ya na cd ọtụtụ ndị nọ na-ekwu okwu onwere nwere onye a na-akpọ Mr. O n'Ọnịcha mana nke ya bụ okwuo ya o nwere label mana asị mba ka m mee nke m so ana m achọkarị ana m eche gịnị ka m ga-eme ka nke m dị iche ya mere m ji si mba na m bulata ihe a n'ụlọ anyị na ọ ga-emekwa ka ụkwụ na-abata enwere mmadụ niile batara ebe a taa ịhụ e na akabọ ike doro awụrụ ụlọ obodo eji ama atụ abịara m hụta na obodo m ohi adịghị ya anya ukwu adịghị ya ndị obodo anyị ji aka ha pụta sụọ ụzọ ji aka ha pụta na-asa abụ nri ji aka ha pụta ha hụrụ ya ka nke ha ndị ọkada na-ekele ndị obodo niile na-ekele mgbe m nọ na-achọ ala ebe a ga-eti iche riri ndị onye isi ọmgwụnye ebe ọsị gị gwụnyewe n'ọhịa ọma ka ị na-eme mgbe masta anyị nke mbụ dara otu a ka a na-abịara m mgbarụ ụka asị na mmadụ nwụnanwụna ụfọdụ na-ebe akwa iji gosi n'eziokwu n'eziokwu na uche ha dị ya mana taa ha hụla na ihe ahụ anyị kụrụ na o puola puokwanụ nke dị egwu ana na asị chineke nara ekele nke bụ n'eziokwu na o ji ihe nwata weli akịrụ na aka jiwe na ọ ga-eweda ya ịhụ ugbu a egwu adarịwala Eh, ebe ọ na m wu onye mbụ anakwa anụ kepụkepụ na Sunny Ade King Sunny Ade nke na-akụ egwu eke ekeese ọkụ ezigbo oyi nwoke o nwee ebe ọ gara egwu mana ọ ka abịa nke ya bụ kọmuniti redio mana ọ na-abịa mana ọsọgodi ya rụọ onye ọzọ arụkwa onye Igbo abụrụgo onye mbụ ana wụghị ikele Chineke ndị Igbo amụtawakwala eh, n'eziokwu n'eziokwu na akụrụ ụlọ ya aka ebe o si eh, obodo enwego ka o si dị nya na onye na-eme ya na-echeta ụlọ dịka m megoro ugbu a agbakwa m na ndị ọzọ ga-etinyere m aka ndị otu anyị ga-eme ndị ga-arụ nke tv ugbu a ga-arụ ndị ga-arụ nke newspaper ị na-eme gị na-eme na ama nna gị maka ihe niile ị na-ahụ na taụn ịchọkwa ebe anyị ịchọ ọkụ ịchọ esi ịchọọ ihe niile ị chọrọ ebe a ife ị nọ ebe a sị foto gwa mmadụ ị nọ na abụja ọ masị gị mba ya bụ na eh, igbo etetego n'ụra and eh, osila taa dịwa mma ọ dị na-aga o nwekwe mgbe ọ tụrụ m ụjọ ma na-asị a ga-emechalikwe ihe anyị ọgụ bata emekwa m enwe obisi ike na aka Chineke nọ ya na ọ ga-ekwe omume ọha na eze ekelela m unu biko ndị ọma na-adị mma eh, ihe ọma ga na-abịara unu ndụ mmiri ndụ azụ ogologo ndụ arụ isi ike ndị ile bịara abịa ndị na-ebere ka ha hụ otu o si gaa chukwu gọzie unu ndị ile ọ gara amasị ịbịakwanụ mana ha enwe ohere bịa onye nwe m gọzie unu enwere lot of challenges but na ihe niile onwe anyị nwere obi aṅụrị na taa even ị ga-ahụ weda na mmiri ezodi otu anyị nọ n'udu mmiri mmiri ezodi taa ọ izi aka Chineke nọ na projekti a awụ senetọ Samuel Nnaemeka Anyanwụ eji mara m n'ala Imo steeti wụ Sam Dadi anya ndị Imo East nke na-akpọ Were n'ụlọ nzukọ omeiwu nke elu Senet. abịara m hia maka ịnọchite enyi nwoke na nwanne nwoke wee ambasadọ Uche Ogbuagụ onye ike na-agbape igwe eji ekwu okwu n'ala Ikedịrị so ka ji wee bịa ekwu na ihe Uche Ogbuagụ mere bụ ihe a na-egomi egomi n'ala Igbo anyị na-ayọ ụmụ okorobịa ndị obodo anyị bụ Ikedịrị na ndị obodo zon onye ọbụla nwere aka ọrụ lezie ya n'ime ya n'ihi na e nwere ugwu dị n'inwe aka ọrụ uche bụ nwafọ igbo igbo na-ekwu eziokwu nwafọ igbo nwere obi dị mma ọ gwaghị na o nwere ife ọ chọrọ ime ịpụrụ ya n'azụ o mee ya ọ na-akwụ ndị ụmụ ogbenye n'azụ unu n'anya ifu na ife niile emelie akacha niile atụrụ ya bụ maka ọ na-akwụ eziokwu na-akwụ ndị ya n'azụ unu n'anya ife ife omere na abata mee n'ogbenye na ebe si mụ ya mee fọ ndị mmadụ ọ bụ na ego ka a na-achụ anyị ebulu ejebe Abuja anyị ebulu ejebe na Owerri mana abịa bute ebe a a ga-abụ ihe ya bịakọta ọbụla ọkada ka ị ga-eji bata iwere ọkada bata ife nna ya ọwụ Chineke gbaa ya ume ka ebe a bụrụ mbido ije a na-ekwu na ọkụkọ na-akpa nri na anya ufe ada akọ ya egwu adụgo onwe nke onye na-abata ya na-egwere ya n'ụlọ maka na egwudo ọgwụ femegwu wele eh, ọdọọbụ bifọ n'ebe ndị be anyị ọ ndị ofe mmanụ ọgwụ ndị nwere ifegasị edoka mana chineke agbagba n'anyị ume anyị wee na-ebunata ya na-ebunata ya na be anyị ha nwere ike wee were ewe na onwe ife si wee mee ya onye ọ na-alụ ife na-ayọ ndị mmadụ onye onye tie ekwentị dobe ekwentị redio ya na-edobe na anụrụ na redio fm iwe malụ ebe a na-eje onwe ka n'obodo onwe ka ndị a na-eze si bata agwa onye ọna ka ama ka esi wee na ebe asịsị ji ka e, edozi obodo ka ama ka esi na-eme onwere ife na-eme ife adịghị eme ọfụma n'obodo ọ bụrụ ebe esi wee na-agwa ndị mmadụ ife onwere ife na-eme ọfụma n'obodo a na-agwa ndị mmadụ ka e wee na-ekene ndị na-eme ọfụma ọ gwụrụ ya right and affordable way to maintain style and class in these present economic realities can be one big task. Not to worry, OK God Investment Limited is here with what we call affordable luxury. At OK God Investment, we stock all kinds of high quality furniture for your homes, hotels, hospitals, and schools. OK God is the right choice for the combination of luxury, class, and style. And wait for it, they are affordable too. Our products are designed with a touch of ruggedness to guarantee durability. That's why we stand out. Visit our showroom today at number 14 Nepal Road, corner bus stop, Alab International Market, or call us on 080 8238 or 070 3536 1896. Okay, go. Luxury is affordable. It's affordable. It's affordable. It's affordable. ọ dị mma ndị retakwara unu nke ugbo abụọ na oke ego ọrịbụ ebe a na ugbu a biko onye ọbụla chọrọ ịzụ fọnichọ ịdịne n'anya na ụmụaka mma n'ihi na ọ ga-agara ọnụ karịa biko kpọọ ha n'ekwentị ọ bụ ha na na-ekpo oke god Eh, egosi gị na ya bụ oyibo asụrụ bụkwa n'eziokwu ya bụ na luxury is affordable ihe dị mma rie m ego ee eh, kama ya ụmụnna m kpọọ m ikpe igbobi gbodalụnụ anyị na-ekene ndị ụlọ ọrụ Stargen Hotels Limited bụ nke dị na Okoko Michael bụ ebe ahụ Ogwumba na-anọ a na-asị ọ bụrụ na ị chọrọ ihe ọbụla bụ ihe nnọsara ahụ ihe mmesara ahụ eh, n'ụdị dịka nwa afọ Igbo ka ime na a na-atụ ndụ mmanụ a na-ịchọrọ ịtụ ndụ mmanụ maọbụ ịchọrọ ime ihe dị agha Eh, bịa ruo na Stajen hotel ọ dị na Doyin bus stop n'okoko Michael erute ebe ahụ ị ga-afụ nke mm, ị ga-ama ihe dị iche na capital bi n'Okwehi ebe ahụ ka Ugwumba na-anọ kamgbe anyị bidoro Ugwumba wee na-asị biko ndị ụlọọrụ Stajen Hotels Limited daalụnụ maka nke unu mere nakwa nke unu ka na-eme daalụ uche ogbuagụ bụ nwoke bụrụ nwa nwoke oge ọ ọgwa m na ya na-emeghe redio mụ biko mụ bịa ọ dị mana m ga-abịa na ebe ọ bụ na m mesị bụrụ onye isi na fm kasị fm niile alụ na naijiria na m abịanyere ya aka kama edesi ya akụkọ ka ọ bụrụ m ga-abụ onye uzo ga-agụnya bụ akụkọ nya ebe m mere ebe aka m ju ebe ibe mere ihe bụ anyị bụ ndị Igbo na-emegheli emegheli nne amara mma asụsụ anyị ọ na-eme anyị ivele ọ bụ na anyị agbabala asụsụ anyị ọsọ ọ ma ete aka asụsụ anyị anwụrụ pee ebe na-ekwu anyị nwe agbakọ igo ana ewetela anyị eve na ibe onyonyo ebe a ga na-asụ Igbo mụnwa ka a bịakwute kedu abịa ịchọ ziva ma enye ka ọ bụrụ ibe a ga na-akpa bụ ebe a na-akpọtụ ebe a ka a kpọrọ ya ka ebe a ga-anọ wee meghe ebe a bịanụ n'enugwu na enugwu bụ isi igbo ka anyị nọdụ n'enugwu ka a wee mee nye abịala enugwu ekwu m okwu n'uchichi mbọsi emelie kwute enye aka etinyere m okwu eh, oyibo na ya chi n'elu mana ndị na-asụ oyibo ka Peter Edochie na Naijiria eruro nne maka na agụmi m oyibo ọbụma ike ma oyibo mesie bbc zụwa m ana m asụ oyibo ọbụma mana ihe gbasara asụsụ anyị bụ asụsụ igbo ọ na-ewute m na ndị igbo pụta arapụ asụsụ ba a na-asụ oyibo oyibo awada adịkwa unu mma n'ọnụ asụrụ ya na-aga gị na onye yoruba na-akpa nkata onye yoruba ibie bịara na gị asụrụ yoruba kpọtịa edu ka ọ dịrị ndị ugwu mana anyị nwa kama anyị ga na-asụ asụsụ anyị wee na-akpa nkata anyị na-asụ oyibo isigodo onye igbo na igbo kịta ka wee kpaa nkata o bido nwantịntị ọbanoyibo oyibo n'ime ihe o gosi na asụsụ anyị adịghị enyebe aṅụlị ọ na-enye m nwa Peter Ochie bụ onye igbo onye igbo ka m ma bụ wee kpokpo m aja ọ na-enye m aṅụlị ya na mma achọ etu a uche ogbuagụ ma ego ụlọ akụkọ a ndị niile bụ ndị igbo ozi ọbụla ba chọrọ izi ndị igbo bịa bịa ebe a na ụlọ ọrụ a na-ejeta aka ka ọ dabụla na ibe a uche bịa lụọ ebe a na ọlụlụ ya na nkịtị ka ọ na-anya n'iyi mba onye ọbụla bụ onye igbo abụrụ sọsọ ndị bi na akabụ ebe a mba ebe ọbụla ị nọbụla onye igbo ịchọọ ezi ndị igbo ozi bie ebe a ndị Igbo nọ na ewepụtagolo ego mee ebe egwuregwu ka etinye na Africa Magic unu ajọzọzọ ebe unu ya ego a na na-alụ ụlọ na-alụ ebe ọbụla alụọ ịlụ ori na ọṅụṅụ n'obodo oyibo alụ anyị ụlọ ugwu awụsa alụ a nke ndị Yoruba mmadụ ọ na-ewepụtagoro ego biko ọnọ na-enyi mekana na ibe agbasalụ ndị Igbo ka ọ bụrụ na nsogbu ya abụ kedu ebe a ga-etinye onwere nwere onye megolie onye ị gwatara ya etu a kịta uche ya bụ nọ ka ị nara ya ego onye ọbụla m na-agwa okwu bịa ka ime ebe a uche bụ nọ ka nnara ya ego mana ala ka ọ na-apụ Ama ụmụ nwoke ise wajejesgo yunivesiti pụta enwere m ụmụ ụmụ iri na ovu ka ya amụtakwu ọzọ maka na arụba dị nkọ ghọtara na-ekwu o nwere onye ọbụla bụ nwoke ibe m taata ma na-akpasa nkata ka m wee nata ya ego nwere owume ya ezuru ya nwaanyị ga-amụta onye mma na-eso maka ego akarọtụ ime ya ya na-asị mmadụ mee ive a na ọ ga-enyelụ gị aka mana arọ na-abịanụ ka mma dị arọ iri mana ị nee ndị otu m anya anyị ncha ga-abụ arọ iri ise abụ ka anyị na-atụ anya ya tupu ị nweta onye ntutu ka dị n'isi ọ bịara arụ ma na-eme anya ntutu ju m isi mana isi mana azụ enu ibe m na-ekwu n'anya ọ bụ na ibu odogwu ịmara odogwu oto dị ije esu ogbugbu a ndị na-achị efi na-egbu ụmụnna anyị ihe nwere n'Enugu ee ibe m nwere ikwu maka ya bụ obere ive na-ebutela obodo ọgba aghara ọ bụ na nwatakịrị a na-asọ gị anya n'ihi na apịa itali ọ na-anachi ya azụazụrapụkwara hmm, nwekwara ebe mee gị hmm, o nwee ebe ị ga-achụlu ya ọ sị gị na okwu owu ụbọchị ka mmadụ ga-anwụ ọ bụ na egbe dị ya nso ma ọ na mma dị ya nso ọ vali ya wee chedo ọnwụ ya edu aka m esi wee za gị ya mụa wee ya na-akpọ kanụ Nwankwọ Papa Ilo a ambasada Uche Ogbuagụ nwoke ama ama nwoke na-eme ihe ụwa ma o nwere ife o mepere dị anya obi mma na nweghachi ọ dị ewe ụzọ London na-alọta bụ ịkwado ihe ọ na-eme kọsi ọ na-eme masịrị anyị ọ hụchara ebe niile na mba niile ọ gara na ego niile o nwere ọ wụrụ n'obodo ka ọ ga-eweta ya anyị m kwurụ bịa ọ na maka okwu aka m ihe ọ na-eme m kwesịrị ịmasị onye ọbụla onye laikiri ihe ọma ee eh, ihe ọma ị ga-ama ihe ọ na-eme ihe ọma enyere nyere ya aka kwado ya na ihe ọma ọ na-eme kelekwana ya na uwe onye ọbụla pụrụ na alọta weta n'ụlọ weta ọ pụrụ ya ewetakwa n'ụlọ werekwa ya na-enyekwa ndị mmadụ ọrụ na-akwadokwa ihe anyị na-eme n'obodo ka obodo na-eto anụ ihe mere na ozugbo anyị ọwụ naanị ndị ma ah, ambasadọ Uche agụ onye ọbụla ihe ọma na-adị mma kwesịrị ọhụ ya na-ekele ya gaa hụkwa ya ị na-ekelekwa ya ebe ọbụla ị nọrọ na mkpọtụ ya ị na-ekele ya ka wetaruru ya n'ụlọ ndị Igbo ekele m ụnụ biko jishi na ike na-egenụ steshọn ọ dị maka anyị eto ahụ anyị maara na ihe mere ebe ahụ ka nkụ mana ka anyị dobiri eto ahụ n'ihi oge ọ bụrụ na ị chọzie ihu nke tọrọ bịa gaa na ihe onyonyo anyị eh, na YouTube bụ nke a kpọrọ Ugwumba TV ọ bụ ha na ịbanye na Ugwumba TV na YouTube ị ga-ahụ ihe niile karịrị ihe ndị karịrị nke anyị na-ewepụtara ụnụ ebe a Igbo bụ Igbo ee na ụbọchị satọde a na-abịa abịa ya bụ nwanne chi ka ndị ala niile bi n'obodo Lagos nakwa ndị ala na-adị mma ga-ezukọta na um, isi ọnọdụ ha ebe ha rụrụ um, eh, town hall ọ dị na Ijesha wee mee mmemme nke a kpọrọ Ihiala cultural day mbọsị ha ga-eji rie ji mbọsị ha ga-eji mee ụmụ mmemme dị iche iche iji wee merube ikwu na omenala Igbo ama nna ya mere biko onye ọbụla bụ onye Ihiala ma ọ bụ onye ihe gbasara omenala na-adị mma ọkachasị nke gbasara ndị Ihiala biko garuwe n'ụbọchị satọde na-abịa ọ ga-akpọtụ akpọtụ irute ebe ahụ Ugwumba ga anọkọ ebe ahụ ọzọ dị ka ịbịa wee bụrụ na mm, bido tata bụ tọzde rukwa ụbọchị mm, satọde ka a ga-eme World Igbo Summit World Igbo Summit bụ ebe ndị kara aka ndị gbalitere n'anụ Igbo ga-ezukọta na uturu nke dị na mm, ọkigwe ee wee tinye ọnụ n'okwu n'ihe ọbụla gbasara ndị Igbo a wee sị ka anyị bata n'ime obodo wee baa n'ime obi kwuo onye bụ ihe etu ọchị emetụta ndị Igbo ya mere Ugwumba ga-anọkwa ebe ahụ na World Igbo Summit a sịrị ka ugumba bịa e, iji wee wepụtara ndị ọha na eze ihe e kwutara ihe ndị Igbo kwutara maka na Ugwumba bu ebe a na-ana agbasa ozi ọda ụda opurobios igwe eje nga mana mgbe ụfọdụ ọ na-abụ ruo n'ihe ndị Igbo ịpụta adị ọgụ na-apụta n'uche nke gị chere na ọ bụrụ na asị ndị Igbo n'oge nọ n'omume na na-apụta na oluo na mgbe ọchịchị ahụ ndị Igbo ndị Igbo ya saa onwebe ọ bụrụ na ndị Igbo ejikọta obi ọnụ kwụrụ n'ovu kwụrụ ovu ya n'azụ onwere traịbụ dị na naijiria ara ka ndị Igbo mana ihe mere Igbo mere agbọ ihe mere agbọ bụ mgbasa ị na-ekwu na agbọ niile dị na Lagos mee mitin zukọta si na ya ebizi n'okoko o nwere onye etinye ọkpa n'ime mana amụ agbọ osi nke a nke ọzọ si nke a abụzi ewere iwekwu mgbe onye ndị Igbo enwere nkwado na nwanne anyị na-akwado ekiri ego kpatara na emebe elekshọn ajụọ kedu ego one ndị pati nke a na-enye ka eweta ọlụva ị mara na ogbu ike ị na-ele ka anyị ihe gbasara eh, Anambra eh. ụfọdụ ntụnye aka ọchịchị megoro anyị bịara nene na Anambra mgbe ụfọdụ ọtụtụ ndị mmadụ ekwuo onye ọ dịkwana nkwa eziokwu na ego eji azọ ọchịchị bụ gọvanọ Anambra hatawara ka eji ego eji azọ prezidenti ọ bụ oh, ịmafu ihe okekọ iwefu ego okekọ ọ bụ ihe na uche kedu ihe a ga-eme etu a ga-esi mee ya bụ ihe kpatara ya bụ na ekwe ekwe erike na Anambra o nwere onye kwere na ibi ya ke ha Anambra steeti bụ ndị na-agba mbọ Ive na-eme nkakwụ isi dị ya n'ọkpụkpụ ya na-emete nwa Anambra steeti ive ava wee nwee oke ụbụrụ nwee oke sensị idozi naijiria ka ava jikwa aghasa onwebe onye nwanne ya ga n'iru osi n'azụ kwatu onye riri mba ọkpa igwe jee nga ee n'izuụka na-abịa abịa aga m abịakwa ọzọ iwetara unu mba nwee na-asị unu biko na ọkụ ero na mgbe ọ ga-anyụ ka anyị wụsa ọwara maka na oge anyị na mụ bụ Mike Onugbu ji aha ndị kpara aka n'igwe n'ụbọchị tata na-asị unu biko ọ ga-adị unu n'izuụka ọzọ ka e